onye ọbụla si na nrịanrịa a na-akpọ coronavirus maọbụ covid-19 na mkpọbiri ya bụ ezigbo ọrịa kwesịrị ka o chegharịa echiche ahụ ọzọ n'ihi na coronavirus a na-ekwu maka ya na-egbu onye ukwu na-egbu onye nta na-egbu ogenye na-egbukwa ọgaranya ndị isi ụlọ na-ahụ maka ọrịa na-efe efe na Naịjirịa bụ NCDC ekwuola sị na ọ bụrụ na anyị chọrọ ka anyị gbochie ọrịa bụ coronavirus anyị kwesịrị ị na-eme ihe ndị gasị otu a otu anyị kwesịrị iji ncha na mmiri na-akwọ aka anyị na-akwọsi ya ike tutu o rue sekọndụ iri abụọ abụọ ọ bụrụ na anyị chọrọ ịkwọ ụkwara ma ọ bụ zee uzere anyị kwesịrị ime nke a n'ime ikpere aka anyị otu a <coughs> atọ ọ bụrụ na anyị chọrọ ihicha ime anyị anyị kwesịrị ime nke a site n'iji tishu ka ọ ga-abụ emesi ozugbo anyị tinye ya n'ime ikpo afịfịa nke anyị ga-etufu ozugbo anyị mechara anọ ebe mmiri na ncha adịghị anyị kwesịrị inweta ihe a na-akpọ ugbu nje nke ndị oyibo na-akpọ hand sanitizer ise kagbuo ọgbakọ niile n'ihi na coronavirus anaghị egosi n'iru isii gbaa mbọ kagbuo ị na-emetụ aka n'iru gị imi gị anya gị ma ọ bụ ọnụ gị n'ihi na ọ bụ site n'ebe dị otu a ka coronavirus si aba n'ahụ mmadụ matakwa na ọ bụ oke n'ọrụ ọrụ dịrị mụ na gị ịnọ n'ụlọ oge awa dị ka nka n'ihi ọ bụ ihe gọọmenti naijiria kwuru ọ bụrụ na ị na-akwa ụkwara ọkpọọ na-esepụghị aka maọbụ na-ezu uzere na ya aka maọbụ na-enwe arụ ọkụ biko kpọọ NCDC ka emesịa nụ